na plan ka esi emepebe ha yoruba alaala hausa alaala ndị igbo ala ha obodo ọbụla na asụzi olu lolu anyị nọrọ hịa chee na ọ biznes as usual anyị ga-anọ na esi taịm ndị jiri ụka mgbede agbasa tu unu laa ebe naijiria je enwere ike mmadụ anọ na-asọrọ ọkụ nọrọ n'ọhịa nọ n'ọkwa ụdọ na-atụ okwute ka ekpere ka o siri gbasa onye nọ n'akọrọ ọkụ okwute elu atụrụ ọkwa ụdọ okwute a ga dịna ya aka oge eru ebe ọ nọ ọ ga-anọ edede anọ afọ asatọ ya agwụ o mepee ebe ha nyere ụmụnne ya ka laa ọrụ onwe ya anyị anọrọ ebe ala ebe so ka anyị hapụ nọ iwe so oge kwuwe ihe ibe anyị ha na-ekwu ibe anyị na-ekwu na ahụ mụ na anọ n'ọhịa uche Nwuga old politicians ahụrụ m eze ala enwere ihe dị ka mmadụ nọ na ruling party afta god na naijiria taa the next person buhari ọ ya nwere ike ịsị ka ọkụ dị ebe ọkụ adị ebe ka ọkụ nyụọ ebe ọkụ anyụọ ebe ele ihe anyị ga-eji na-eme ka anyị mee ka ọ sị ka ọkụ nyụọ na be anyị ma ọkụ na-enwube ndị ọzọ so unu ga-ala dị agba izu bido ime mitin lokal gọọmenti ọbụla ebido n'ime mitin ala negosieti pawa ka m ga-esi nọrọ hia alone without you people enyelere m ụnụ Because no one man can walk alone. The most perfect human being ever on earth was Jesus Christ. Not only they alone, only 12 disciples. ndị ya akwụla agba ezula arụ ọrụ na-eme ihe niile so anyị ga-ala kemgbe e nyere bata hịa ihe m hụgoro hịa amadị rere a na-aghọwo ndebe anyị aghọwo kemgbe esi nwa ọpọchuniti mgbe anyị nwụrụ mgbe anyị nwụrụ ya ndị ọpọchuniti ahụ sirila aka ha bịa amadi the value of the opportunity He used their well ụbọchị mara nnụ ga-ekwu okwu aga m abịa abịa la lokal gọọmenti ọwụdị ebe a so nnụla na ndị eze mana nna eme na mitin nnụla na nna emezi obodo mee town union wepụta ndị ezigbo mmadụ as president general and executive mee vigilante group were chere obodo onye hụrụ onye ọ na-amara ihu ya ma onye na-ekpuchi ihu agarịla azụ ụlọ ya ọgba nkịtị o onwe ya ka ọ na-eme agba lokal gọọmenti ndị abụ ọkụ ọ bụrụ na nke Mbaise olu ka ọkụ agba eh, polis steshọn ndị ụdị a ọkụ ọ bụrụ nke Mbaise olu ka agbụrụ ọkụ ọ tọkwa ego a ga-eji mee ihe ọzọ fọ ndị ndị aba ka a ga-ejikwa arụgharịa that lokal gọọmenti so why are we destroying ourselves? n'ụmụ ihe anyị hụrụ mgbe Biafra ụdị ihe ahụ dị mma ka ahụ ya ọzọ tụ ụmụaka dị mabe ebe esiri bido ụwa apụtala ekwugharịala gị ihe a na-ekwu ege enwere m responsibility as the governor of Imo State anọ m under to protect lives and property I will not be here a na-asị a ga-enwe ọgbaghara imo steeti ọ bụrụla ọlụ zon ka a ga-ebu ụzọ ebido ya ọwasị kama ihe na-ebu otu eme and ahịa ndị ndị ala emeje emeje onye na-atụ ụjọ la emeje emeje ọ na amadụ ala atụ m ụjọ naijiria niile ụjọ atụla ụnụ ụjọ atụla ụnụ aga m asị ka unu laa ka nwanne hụ nwanne ya n'anya ka anyị mee open congresses nnabata na ụmụnne anyị na ụmụnne anyị into the party nabatakwana ha na gọọmenti onye nwere idea a ga-eji eme obodo anyị adị mma o weta ya anyị e legwa anyị ọ dị mma ya eme ya nke dị dị mma ya drọpụọ ya chekwa ya je echewe maka anụda one so ihe m na-ekwu na abụ imo steeti wụ apc gọvanọ nke nọ ahụ apc gọvanọ nụ mana anọbụ na pdp pati na-ewu ewu MPN ewelela nrc ewuela, pdp ewelela ihe na ewu na ahụ apc apc <laughs> e, nọ na gọvanọ apc nọ na prezidenti apc nọ na lokal gọọmenti kedu ihe ọzọ na-ekwe adị nnọkọ onye ga-eme ntawa ahụhụ ile tacha chineke ya ma ihe mmadụ anatala emi ọwa eziokwu elekwana ka onye ahụ ga-esi eme nwa nke chukwu nyere m ama ejisi ya ike ha emena onye ga-anata m ya so laanị jee gbaa izu yọọ na ụmụ okorobịa ha kwụsị ịkpa ike n'ụlọ ha jee kpawa outside ha kwụsị ịkpa ike n'ụlọ ka enwe ike mezie ebe anyị dị e ihe a na-eme eme oyiwe ga-ewetara lokal gọọmenti ndị aba hopu ụzọ dị mmadụ ji eweta ọlesi ụlọ ego a dụrụ ego dị dị anyị ma ebe anyị ga-anata ego ịma na ịkpata ego a na-amụ ya amụ amụtara m ya bifo abịa m ala na-amụ ya amụ ọ nna amadị na amụtara m ya bifo bịwa so anyị ma anyị ọnụ ka anyị were obiọma anyị were na obiọma chi ọchịchị ya anyị nwee ike nyere onwe anyị aka onye ọbụla gbaghara ibe ya ndị meghara gị bifo gbaghara ha emere mgbe anyị na-achọ ịbịa hịa emere ndị kwere eme ndị dị kwenu anyị adịrọzi sopozi icheta ya bikọ Chineke emere na eh, ihe eh, anyị na-achọ so ihe anyị na-ekwuzi na awụ onye ọbụla bịa togeda gọvanọ nwa gọvanọ fọ ndị kwere ekwe ma ndị dị kwe ekwe so ma ikwere ekwe ekwe ekwe ahụ m ya gọvanọ so ọ bụghị ihe anyị na-etuwasịrị onwe anyị isi fọ ndị ala akpọkwara unknown gọọment unknown gọọment nnọ mara some of dem dị known anyị kpọrọ na aha ndị dị known ka anyị gwa ha kwụsị I just finished a security council meeting now. ihe ndị sekuriti niile nọ n'Imo kwuru bụ onye ọbụla nwere egbe dị nwe laisensi. na anyị na-enye ha wan week ịsọrenda dị egbe na afta wan week onye ọbụla ahụrụ weta egbe dị nwe laịsensị patikulali ndị ala akpọ Imo sekuriti netwọk ndị bisara egbe mgbe Okorocha nọ hịa. mgbe ọ na-apụ onye na ọda so na bush egbe baa nna akala bụrụ ya nọrọ n'ime ọhịa na anasị ụmụ nwaanyị foonu ha na-ekpuchisi ihu repụ ụmụ agbọghọbịa onye dị ji ego ka ihe ahụ ya akwụrụ ọtọfọ so na ọrụ ụdị ihe anyị ga-ege so ọ dị important na aga nnọmara na ya dị egwu egwu ihe megoro imo steeti nhapụ ya kontinu imo ga-agwụ agwụ anyị nwere only hospitality industry bụ ihe na-enyere anyị aka ha emedi ihe ndị na-abịa imo epetronize anyị ụjọ bụ aha ahụ ha kwụsịrị ya our economy will die so akwadono m nye aha enwere ike ime ọzọ n'ụwa sọnọ gas gọvanọ anụkpa mara na ọdị mmadụ mara ọdị mewo gọvanọ ya so enweghị onye ga-eme netin ihe niile ahụ anyị ma ebe anyị si esi m Legos lọta Imo steeti so enwere ihe a na-akụziri anyị akụziri anyị dị ma so ma onye ọbụla ma onye mara na ịwa ọyị m ma ọ na mụ na gị gụrụ ọgọ ma onye nwanne ọyị m ịmara na idula ndị elu ekpuchi ihu agbawu ndị dị ihe ha mere achọ ndị ịla na egbe kwụsịkwa ya n'inwere na 7 days anyị esilele elu nyocha even e mere ụmụ ụzọ ọhịa labụ dịla nja aba achọla m ịbọ mbọ ebe ahụ two times esi nke izize m gara ụmụ skuulu nọ nso dị a apụta m unu ji agwa ha ha pụọ dị aja ebe ọzọ the next one m ga-eje dị abọ mbọ the place nke na ụzọ ụmụta nze dabandr ụzọ ata awa nọ m dị nọ dị a gwa na ha ha pụọ from there nke nọ na ndị abalị ọhịa nke ọzọ ha pụọ from there one week more ajem dị akọ iwele ese another place dispose ga ọkwa ndị be anyị nhapụ ndị amị ha mee ihe ha chọrọ ime n'obodo anyị ga-erigret ya erigret ọ ya kere esi mgbe ọbụla nna ayọ biko si hapụrụ m ka m nwere m aka mmee hapụrụ m ka m nwere m aka mmee emere nga ha ji echeru m they won't have patience again They will go straight from Abuja. So, oh yeah, well, because all the we see, I got in the face. And I shall do not buy, we need to be united. You We're going to leave, ego I would do anything if our place is not well positioned because we need help I need Rayamaka as a people so mgbe nnụ ga-ala nnụ ga-ala nke ọma mgbe nnụ kwadokwana anyị mezie emezie ahụ leaders word by word anyị aplanụ ka anyị ga-esi emezi obodo ịmụ ihe ahụ commonwealth anyị buru ibu nwere so a na-arachọn ya arachọn anyị anwa small strategic committee ihe anyị na-achọ ọ dị pawa ihe nji ọ dị pawa onye ebe na-ekpere chineke aza ya ekpere ka ihe ọ nọ ha na night vigil eme ọ na-ala ibe ya chineke azara ndị ahịa ekpere ka anyị yuzu ndị awa nke ọ zara ya aza ma bifo anyị ayọwa nda wan so biko ma ụmụnne m ndị gburu ọkpụrụkpụ ndị batara na pati anyị mekele unu and eh, ndị politicians na-ayọkwanye unu na-achụpụla ndị emekwụla ya na-achụpụ eburu m ụzọ bịa eburu m ụzọ bịa abịara m sekọnd ihe adị time for it this time is for everybody to be included and for us to work so anyị succeed anyị niile take ya the credit anyị fail kwa na anyị niile take ya the blame ọwụ dị echi mmadụ asị m ọkwa ọwụwala ndị gọvanọ emere ya hụrụ ya anya lekwa m na m na-ahụ na m anya onye chụpụ ihe ọ chọrọ ekwu ya kwuo ya na so biko igbo nwere okwu ị chọrọ ikwu arụ ka isi ele m eh, eh, eh. ele harrison kwa hụrụ gị hịa jeni je mezie dị lokal gọọmenti anyị ma ayo na ayo biko nụ ndewonu ndị o nwere ike ịbanwu biko